Ya, baca sih ya. Oma nanya na ajo mua na bamba. anabatago nna ya gwago gị ga-echezi n'echiche hapụ ụmụ abalị hapụ eh, ka fa nụọ ọgụ nke fa ị mara ma agaghị ahapụ gị ka ị gbajigbe ụmụ abalị ike ubi abụrụ ezigbo mmadụ onye ahụ nwee ike ime ife oge atụ ha anya gebe ntị n'anya nwoke e, eluru ebe ọ na-eje ọ dị ezu ike ịghọtala adị asọ mgbagbu ghara eje n'ọgụ nwoke ma na egwu ọnwụ na-atụ ya adị eji ada anụ agha anyị a bụ ebube dike nna m nyere nya mmadụ nrapụ mma nje kụọ aka nọlụ ike obi abịa nalụ nya o nwere mmadụ ga-anapụ nya onye tinye ya ka mụọ nna ife anụ so onye ọva ọgụ nna anyị na-achọ ịgwa m na ịchọrọ iji gbuo onwe gị n'ihe gbasara ana onye kwu na m ga-egbu onwe m eh? Eh? ị na-achọ ịgwa m na ịchọrọ ịnwụrụ ihe gbasara ana kịta mmanwụ akụ na mmanwụ ọ gịnị n'ịchọrọ ịnwụrụ ihe gbasara ana kịta uche nke eche na gị onwere ife ga-eme m onwere ife ga-eme m anyị a bụ nke m onye na-azụ ife ya dị efu ịghọtalụ nna m fanyelụ m ya bụ anị mmụọ nna m ga-anọ n'ebe a wee tigbue ya bụ ike obi ma ụzọ nye ụkwụ ka m gwazie gị ana eji ọgụ eji ọfọ anụ ndị mmụọ na anụ ya nna anyị mba ọnwụkwụ n'ebe ha ba m uru ee eh? ịchọ ka m bụrụ ajadu nna anyị nna anyị hapụ n'ike obinu hapụ na ya ka na ndị mmụọ na ọnụ ọgụ a biko na chineke ka anyị eh? afụ m ga-enweta maka na m ga-anụsị ya bụ ọgụ gosi na nwoke ka ibia na ọgụ eji ọfa anụ ndị mmụọ na-anụ ya kunye kunye ndị nna anyị fa ga-agba ọnụ ọgụ a ga-anụ n'ọnụ ọgụ ị chọghị ka m bụrụ ajadu nna anyị ịma abụ ajadu uche nke ya eche na gị